AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndị igbo chi mere mma ana m ekele unu n'aha onye nwe anyị jizọs kraịst ekele dịrị onye nwe anyị na omela ka ndụ fọdụrụ anyị n'ala ndị dị ndụ taa onye nwe anyị emeela n'ihe omume anyị nke ụbọchị taa anyị na-eleba anya na ihe banyere ahụike n'ihi ahụike anyị dị chineke mkpa ajụjụ anyị na-aghaghị ịjụ onwe anyị bụ ọ bụrụ na m anọ na ahụike m ga-ejere onwe m ozi m ga-ejere chineke ozi m ga-ejere mmadụ ibe m ozi ahụike bụ ihe dị mkpa nye mmadụ ọ bụla nke dị ndụ na ala ndị dị ndụ n'ihi ewezụga ya ọ dịghị ihe ị pụrụ ime ya mere anyị ji eleba anya na ihe banyere ahụike gị n'ụbọchị nke taa ma tutu ma gaa n'ihe omume a anyị aghaghị nata onye nwe anyị ike onye nwe anyị na chineke imeela onye na-adị ndụ mgbe niile ebighị ebi onye hụrụ anyị n'anya nye ọkpara mụrụ naanị ya bụ jizọs ya bịa nwụọ n'ihe anyị onye nwe anyị anyị na-enye gị ekele na mgbe oge dị ka nke a n'ihi ịhụnanya gị n'ebe anyị nọ ka anyị na-aga ịmụ ihe ọmụmụ dịrị anyị n'ụbọchị nke taa na ma rịọ ka inye anyị nghọta nye anyị amamihe anyị ga-eji ghọta okwu a n'inye aha nsọgo otuto n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem onye chineke chọrọ mma amaara m na isiokwu a bụ ihe dị mkpa nye mmadụ niile karịsịa n'oge ndị anyị nọ n'ime ya ọ bụrụ na gị elegharị anya n'ụbọchị taa ị ga-ahụ na ndị mmadụ nọ n'ụjọ na ọ na-egwu n'ihi ọrịa nke dapụtaranụ bụ ọrịa a na-akpọ konora dị dịka ndị oyibo si kwuo ya ọrịa a bụ ọrịa na-emekpalụ ụwa ahụ taa mana ọ bụghị ihe mgbagwoju anya anyị ịhụ ọrịa dị otu a n'ihi na akwụkwọ nsọ na akwụkwọ matiu isi iri abụọ na anọ amaokwu nke isii na nke asaa ịgụọ ya o mere ka anyị marasị na oge dị ka nke a na ọrịa dị iche iche ga-apụta ọrịa na-efe efe ga-apụta nke a bụ mmezu nke okwu Chineke nke na-emezu n'iru anyị n'ụbọchị taa mana ihe ọgụgụ nke oge awa anyị ga-ewere n'akwụkwọ ndị rom isi iri na abụọ amaokwu nke mbụ na nke abụọ ebe ahụ ka anyị eleba anya nke na-asị ya mere ụmụnna m eji m obi ebere niile nke chineke na-arịọ unu ka unu chee arụ unu n'iru chineke dị ka aja dị ndụ dị nsọ nke dị chineke ezi ụtọ nke bụ ikpe ekpere unu dị ka uche si dị nke abụọ unu ekwekwala ka unu yie ajọ oge a kama ka unu nwee uche ọhụụ site na ime ka uche unu bụrụ ihe dị ọhụụ ka unu wee nwapụta ihe bụ ihe Chineke na-achọ bụ ezi ihe nke dịkwa ya ezi ụtọ nke zukwara oke ndị nke Chineke anyị ga-aghọta okwu a nke ọma ma ọ bụrụ na anyị ya ndụ dịka inye chineke otuto siri dị dịka nduzi ya siri dị otu ụzọ anyị ga-esi mee nke a bụ site na inwe ezi ahụike ilekọta onwe anyị anya nke ọma site na iso ụzọ dịka onye nwe anyị siri tụzie aka n'akwụkwọ nsọ ọ bụ ihe mgbagwoju anya n'ụbọchị taa na ụmụ chineke ahapụla ntụziaka nke chineke n'ihe banyere ahụike dịka ọ dị n'akwụkwọ nsọ na-eso dịka ụwa si eme anyị esi otu a bụrụ ndị chọtụrụ onwe anyị na nrịrịa dị iche iche nke na-emeela ka anyị ghara ijere chineke ozi otu o kwesịrị ma ọ bụ anya onwe anyị ma ọ bụkwa mmadụ ibe anyị ọ bụrụ na anyị agaghachi n'akwụkwọ nsọ n'ezie anyị ga-ahụ n'ọdụ ụkpụrụ chineke wepụtara maka ahụike anyị dịka anyị ga na-ahụ na ihe omume a dịka anyị na-aga n'iru site na mbụ na ogige iden na akwụkwọ jenesis isi mbụ amaokwu iri abụọ na itoolu ka anyị hụrụ sị na mgbe chineke kechara mmadụ na o nyere mmadụ nri kwesịrị mmadụ nke ga-eme ka mmadụ nwee ike nọ n'ezi ahụike nwee ike jere chineke ozi ọ nọ n'akwụkwọ jenesis isi mbụ amaokwu iri abụọ na itoolu ị ga-ahụ ya ebe ahụ mana mgbe mmehie bịara mmadụ emehie chineke chineke tụkwasịrị mmadụ ihe oriri ọzọ nke bụ akwụkwọ nri nke a ka ị ga-ahụ n'akwụkwọ jenesis isi atọ amaokwu iri na asatọ ị ga-ahụ ya n'ebe ahụ mana tutu uju mmiri abịa ka bụ nri ndị mmadụ nọ na-eri ruo ekwe mgbe uju mmiri gasịrị chineke abịa tụkwasịrị mmadụ ihe oriri ọzọ nke bụ iji anụmanụ eme nri n'ihi na akwụkwọ nri mmiri emeela ka ọ pụọ n'anya mmadụ ya mere ndị m hụrụ n'anya onye nwe anyị na-arụsi arụrụ ike na-achọ ka anyị mara ihe anyị kwesịrị ime ka anyị nwee ike gbanarị nrịrịa dị n'ụwa taa dịka ụwa na-agbagharị na-achọ otu a ga-esi zere ọrịa nke a na-agagharị n'ụbọchị taa ya mere ọ bụrụ na anyị ga-ege Chineke ntị laghachi n'akwụkwọ nsọ ya n'ezie ọ ga-enyere anyị aka ịma ihe anyị kwesịrị ime nọ n'ezi ahụike nwee ike nye Chineke otuto jeekwara mmadụ ibe anyị ozi nke bụ ihe Chineke na-achọsi ike onye nke Chineke ọ ga-amasị m ka ị na-ege ntị n'ihe omume a dị ka anyị na-amalite ya banyere ahụike gị ọ bụrụ na gị egee ntị ọ dị ntụziaka dị iche iche nke chineke ga-enye gị ị ga-eji nyere onwe gị aka ga-esi otu a nwee ezi ahụike nyihere mmadụ ibe gị ozi enyekwa chineke otuto site n'ije ozi gị imeela maka ige anyị ntị n'oge awa dịka nke a dịka anyị ga-emechikwa anya anyị n'ekpere dịka anyị nara chineke ike na mmalite ka anyị narakwa ya ike na mmechi onye nwe anyị imeela n'ihi ohere ọma dị nke inyere ụmụ gị n'ụbọchị taa maka ihe ozizi nke ahụike nke bụ mmalite ya dịka anyị ga-eso ya n'usoro ịmatazu n'ozuzu oke ihe bụ ebumnobi chineke nye ahụike anyị imeela onye nwe anyị dịka ụmụ gị na-ege ntị ka anyị bụrụ ndị agọziri na agọzi n'ime gị na aha jizọs kraịst bụ onye nwe anyị igbo ọma na-ege ntị ekele dịrị jehova onye mere ka anyị hụ ụbọchị nke taa onye mere ka anyị Okwu ọma nke na-echekụtara anyị na ahụike anyị dị chineke mkpa ka anyị dụọ ahụ anyị nsọ ka anyị mara na ọ ga-eme ka obi dị chineke mma ka anyị gee ntị mee ihe dị mma anyị na-ekele nwanne anyị nwoke John pal onye nyere anyị okwu nke ahụike nke taa anyị na-asị ka udo chineke chia n'ime ndị ya ka mara chineke bara ya ụba ya ma na ezinụlọ ya ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị nwanne m nwoke biko rutene anyị nso maọbụ na-adị ajụjụ nke chọrọ ka anyị leba anya rutene anyị nso n'ụzọ dị otu a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụ awr.org asụsụ igbo awr.org asụsụ igbo kọrọ anyị n'ekwentị na nọmba nke 07063637224 07063637224 email adreesị anyị bụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo com jehova obi gị niile adaberekwala na nghọta gị adaberekwala na nghọta gị ụzọ gị niile mara ya mara ya tụkwasị jehova obi gị niile tụkwasị jehova niile ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme okporo ụzọ gị niile guzozie ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị mara ya ụzọ gị mara ya ụzọ gị mara ya onwe ya ga-eme mara ya ụzọ gị niile mara ya ka ụzọ zie. mara ya ụzọ gị niile mara ya ya gị niile ọ ụzọ gị

We are not worthy Forgive. forgive Forgive. my Father, forgive. forgive Forgive. forgive Forgive. Forgive. my Father, forgive. forgive us, Lord. Lord. oge awa anyị erukwala ọzọ ndị chineke hụrụ n'anya ndị enyi jizọs anyị abịala n'isiokwu nke anyị kpọkwasịrị agbamume agbamume nwee ume akwụkwọ timoti nke abụọ amaokwu nke mbụ na nke asaa na-akwasị nke ike chineke onye ukwu ya na-akpa ume chi anyị onye ukwu ya na-eme ndị na-adịghị ike ha dịrị ike dịka okwu gị na-apụta na nkenke a n'oge awa arịọ gị aga adị mkpụrụ obi ọbụla nke na-adịghị ike mkpụrụ obi ọbụla nke chọrọ agbamume nke si n'eluigwe onye nwe m sitere na mkpụrụ okwu ndị a niile ị ga-ekwu site n'ọnụ m ugbu a mee ka ndị gị dị ike nwekwa ume na gị arịọ m mmụọ nsọ gị onye na-akụzi onye na-ekwu ka ọ bịa kwuo n'ime m n'ihi na dị ka mmadụ ruru unyi apụghị m ikwu n'aka m arịọ ka mmụọ nsọ bịa kwuo n'ime m ka okwu ndị a niile mite ezi mkpụrụ n'obi ndị gị na aha nwa gị bụ jizọs kraịst ka m rịọwụrụ amen timoti nke abụọ isi nke mbụ amaokwu nke asaa sị anyị ma anyị nwekwa ume nke a bụ okwu chineke nwee ume nwa chineke n'ihi na chineke enyeghị anyị mmụọ nke ụjọ ihe ọ bụla na-abịa n'ụzọ gị ime ka ịtụ ụjọ okwu chineke na-agbago metasị gị nwa m nwekwa ume kama chineke nyere anyị mmụọ nke ike na ịhụnanya ka uche zuo oke ọ bụ gịnị ga-eme gị ịda mba ọ bụ gịnị ga-eme gị ị gaghị enwe ume ọ bụ gịnị ga-eme gị ị gaghị adị ike n'ime onye nwe anyị anyị kwesịrị ịna-agba onwe anyị ume n'oge ọbụla ka anyị ghara inwe egwu wee daba na mmehie n'ihi na mgbe ihe egwu na-abịa n'ụzọ anyị ime anyị ka anyị hapụ ịdị ike ka anyị hapụ ịbụ ndị na-agba onwe anyị ime ihe ekwensu na-eji nke aha lụpụta bụ ime ndị nke kraịst ka ha daba na mmehie ma ọ bụ mmehie nke anyị ma ma mmehie nke anyị na-amaghị n'ihi na mgbe ụfọdụ dịka ndị nke kraịst mgbe anyị na-adịghị ike n'obi anyị na-ama n'ọnya ịdaba na mmehie ndị nke anyị na-amaghị ama nwanne m nwoke nwanne m nwaanyị n'oge ihe egwu n'oge ihe mgbu ma ọ bụ n'oge ihe ọjọọ dakwasịrị anyị anyị kwesịrị ilekwasị chineke anya ma nwee ume ọ bụrụ na ị nọrọ n'ọnọdụ ọjọọ gị lekwasị chineke anya ị gaghị ekwe ka ọnọdụ ọjọọ ọ bụla gbakwutere gị mee gị ka ị daa mba kama ilekwasị chineke anya ọ ga-eme gị gị nwee ume n'oge niile ọ ga-eme gị gị bụrụ onye dị ike n'ime ọnọdụ ọbụla ịnọ ma ọ bụghị otu a eziokwu egwu ga-eduba anyị ihe megide chineke na amaghị ama akwụkwọ joshua joshua isi mgbe amaokwu nke isi isi nwanne m nwoke nwanne m nwaanyị ma anyị dị ike ma anyị nwekwa ume n'ihi na ya onwe ya enyego anyị mmụọ nke ụjọ maọbụ mmụọ nke egwu onye ahụ na-asị gị dị ike nwe ume ike niile dị n'aka ya ihe eji enwe ume na-esi n'aka ya abịa ya mere ana m arịọ unu ọ bụrụ na ịchọta iketa ala ahụ nke nna anyị kwere anyị na nkwa n'ime ọnọdụ gị niile nwee ike ọ bụrụ na ị chọrọ ịbụ onye nketa nke ala ahụ nke o kwere nna gị ha na nkwa n'ime ọnọdụ gị niile biko dị ike ana m arịọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị tụgharịa uche n'ime akwụkwọ nsọ mgbe ị nọ n'ọnọdụ na-edoghị gị anya akwụkwọ nsọ ga-enye gị okwu ndị ga-agbago ume akwụkwọ nsọ ga-enye gị okwu ndị ga-eme gị ka ị dị ike naanị dị ike kwa ume nke ukwuu lezie anya ka ị ghara ịdaba n'ọnwụnwa n'ihi ịda mba nke obi mgbe ihe mgbu nke ụwa na-abịa lezie anya lezie anya lezie anya moses bụ chineke o nyere anyị iwu ọsọ anyị ma anyị enwezụkwala onwe anyị n'aka nri ma ọ bụ n'aka ekpe ka anyị wee nwee uche n'ebe ọbụla anyị na-aga ka ị nwee uche n'ebe ọbụla ị na-aga ịgụrụ akwụkwọ joshua gawa ọ rịọrọ anyị ka akwụkwọ iwu a hapụ ịkọ akọ n'ọnụ anyị n'ime ihe mgbu niile n'ime anya mmiri niile n'ime ihe egwu niile ka akwụkwọ iwu a nke na-eduzi ụzọ ndụ ka ọ ghara ịkọ akọ n'ime ọnụ anyị ọ sị na anyị ga na-atụgharị uche na ya ehihie n'abalị ka anyị wee lezie anya ime ihe niile dịka ihe niile edeworo n'ime ya si dị n'ihi na mgbe ahụ ka anyị ga-enwe ike iji ije anyị nke ọma mgbe ahụ ka anyị ga-enwekwa ezi uche mgbe anyị na-atụgharị uche na akwụkwọ nsọ ezi uche na-abata n'ime anyị ihe ndị ahụ na-abịa ime anyị ka anyị bụrụ ndị ga na-anọ n'egwu agaghị enwekwa ohere ibi n'ime obi anyị n'ihi na ọ ma na anyị bụ ndị na-ebi ndụ na-etụgharị uche n'ime akwụkwọ nsọ ọ bụ akwụkwọ iwu onye dere ya sị ma ọ hapụkwala anyị apụ n'obi mgbe anyị na-atụgharị ya anyị na-aga na-akparịta ụka nke ọma abụọma isi atọ na otu amaokwu nke iri abụọ na-anọsi anya nwanne m nwoke nwanne m nwaanyị di na ike ka obi unu nwekwa ume unu ndị niile na-echere jehova n'ime ọnọdụ gị niile dị ike obi gị nwee ume gị onye onye na-echere jehova akwụkwọmatụ isi iri amaokwu nke iri abụọ na isi isi gị ya mere unu atụle egwu n'ihi ihe ọbụla na ọ dịghị ihe ọbụla ekpuchiwere ekpuchi nke a na-agaghị ekpughe ọ dịghịkwa ihe e zoro ezo nke a na-agaghị ama atụla egwu ọ dị ihe ndị ọrụ ọchịchịrị na-eme na nzuzo na-eme gị ka ị tụọ egwu jehova sị gị nwa m mee ka akwụkwọ iwu m apụla gị apụ n'ọnụ na ihe niile ekpuchiri ekpuchi ndabia kpughee ya ihe nzuzo niile nke ị na-amaghị m onwe m bụ jehova amarala nọgide n'ime m atụkwala egwu ndị na-egbu arụ ma ha apụghị igbu mkpụrụ obi kama na-atụ m egwu n'ihi na apụrụ m ime ihe niile na apụrụ m ịla mkpụrụ obi na arụ n'iyi ọkụ ala mmụọ atụla egwu atụla egwu nwa m atụla egwu atụla egwu nwa m nwee ume dị ike ihe ndị a na-abịa ka ha nwee anyị ọnwa ka ha mapụta onye anyị bụ ka ha mara okwukwe anyị ana m arịọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị unu atụla egwu mgbe ọbụla ihe ọbụla na-eme ka ịda mba biko nọsi ike were okwu chineke nyere onwe gị aka were okwu chineke gbaa onwe gị ume were okwu chineke na-ebu agha ahụ ekpere m na arịrịọ m bụ na onye nwe anyị ga-akụziri anyị tụkwasị ya obi n'ime adịghị ike anyị ọ ga-akụziri anyị tụkwasị ya obi n'ime anya mmiri anyị chineke ga-akụziri anyị tụkwasị ya obi n'ime ụzọ anyị niile chineke ga-akụziri anyị tụkwasị ya obi mgbe anyị na-amaghị ihe anyị ga-eme chineke ga-akụziri anyị tụkwasị ya obi n'ime ọnwụnwa niile ka ntụkwasị obi anyị dịrị n'ebe ọ nọ ka mmeri bụrụ nke anyị n'ikpeazụ n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ike dị n'elu ike dị n'ala ike dị n'ebe niile ma nke jizọs karịrị ya ike dị n'elu ike dị n'ala ike dị n'ebe niile ma ike jizọs karịrị ya ike jizọs bụ ike karịrị ike niile kwere na chineke onye ọma m na-ege ntị ka ị mara na chineke ga-enye gị ike nke ị ga-eji wee gba ọsọ eluigwe n'ime ụwa mụ na gị nọ chineke ga-agba gị ume chineke ga-agba m ume ka anyị wee kwere n'ime chineke ka anyị atụla ụjọ n'ihe ọ bụla na-eme na gburugburu ebe anyị bi ka anyị atụlụ jụọ n'ihe ọ bụla na-eme n'ebe anyị na-arụ ọrụ mara na ike chineke bụ ike karịrị ike niile ọ ga-enyere anyị aka ka anyị wee bụrụ ndị nwere mmeri n'ime ụwa nke a anyị ekelela nwanne anyị nwaanyị Queen Grace Okechukwu onye nyere anyị ozi ọma nke taa anyị na-asị ka Chineke gbaa ya ume n'ihe ọ bụla nke ọ na-eme gị ma na ezinụlọ gị enyi ọma m na-ege ntị chekwutakwa na abụ ọma nke anyị nụrụ taa na-asị ka mụ na gị tụkwasị jehova obi anyị niile ọ ga-enyere anyị aka n'ime ndụ anyị ka chineke dozie okwu ya ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 7224. onye ọma na-ege ntị chekụtakwa na email adreesị anyị bụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo com maọbụ awrnigeria at gmail dot com awrnigiria at gmail com adreesị nke a dị mkpa awr.org gị tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ igbo ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa Ndewo